before man from Unua. Thank you.

kpọọ na fon si ma ihe na nsị ama anụkwa nsị nekwe nekwe nekwe nsị aka iji nwayọ ekwu na fraịde sị ama klọb ndị igwe agba klọb na asị kpọọ ma fesi agwa i was very happy aga m ụkwara obi ọda ụmụ inu na-atọ o everywhere ụmụ were ube nwa luckily for him ọ agụ na mkpụrụ agụ adanwụ ugboro agbachiedekwa azụ ekwuzie mbọsị ahịa eke anụ agụ ka e gburu ya ka a anụ agụ nwatakịrị abịazi asị na nwatakịrị na ụmụazị ahụ eri anụ agụ <laughs> mmadụ ara nwatakịrị na anụ ogbu atọ osike osike elebogo nụrụnụma abịago m ebe a many times, but I Aba m bụ dị n'Igbo Agwụna ibe ezi Chukwu dị n'Igbo Agwụna hụ nna mụta m bụ Osita Agwụna wee onye nọ na Lagos a ya ga ọwụ na ọ chọ onwe dị ụlọ of this Lagos 1948 onye asị ndị ọcha na from this country ụlọ na Google ya na system ụlọ ya Google Osita Agwụna si ndị ọcha na wee mee speech akpọrọ a call for revolution after that speech wee gbawa ụlọ ndị ọcha ọkụ na Lagos ma ụlọ akwụkwọ ma ụlọ ụka na-agbụ ya ọkụ na wee nwudie ịma ka esi nwudie that is how you define a hero ọ nọ na polisi ndị ọcha na-achụ ya maka um, lecture onye as a solution against the ruling government ndị ọcha o jee na polisi batasị ya mụnwa wee so agwụna anụ nna achọ m etu esi ya gosi wee kpụgharịa ya kpụgharịa ya kpụgharịa ya kpụgharịa ya mejiri ejebe kọt ruo na kọt jọji na-ekpe ikpe wee naijiria onye yoruba owezi ya ikweta na ihe a na-ekwu eziokwu na ịdị gị ntị ikwuru ndị gọọmenti na-achị obodo ka mma ka mma esi wee nye ya aka wetulite ahụhụ ya ata emeghe ọgwa jọji ihe na-agwụ nkịta a na-akụzi ya the whole commonwealth of nations na london anywhere e, ikweta na ihe a na-ekwu eziokwu na ịdị gị ntị ikwuru egenst ndị gọọmenti na-achị obodo ka mma ka mma esi wee nye ya aka wetulite ahụhụ ya ata ime ihe ọgwa George ihe na-agwụ nkịta a na-akụzi ya the whole commonwealth of nations na london anywhere anybody jee law school na Nigeria? jee join here, na wee agwa rex versus osta agwụ owesọ George you are not competent to try me in this matter after all my struggle is to improve your status mm. ka ndị ọcha n'aka inwere onwe iwe iwechi ịtụ ya nga the man wee wee wee tụ ya nga three and half years o jee kirikiri two years jie kaduna prison one and half year ọ ka o si wee saa nne nwere ya iche em I like ihe na-eme today ọ girigiri ugwu eze mhm. akwụdola eze ochie girigiri ugwu eze ekene ka m na-enye unu mgbọsi okwu ekwu okwu ekene ka m na-enye unu osike ahụrụ onye na-aga ọ na-eme ihe ọ na-eme sọsọ ọ na mmadụ na-agba na-eyi ofu traza mụ na aka na-eti ọgbara ofu ọ ka m ji wee bịa ndị Igbo na-achọ welcome onye isi ndị amị e wetara na naijiria Lagos ana kịta ka bata nke ọfụ nọ kịta ndị Igbo chọrọ welcome ya on the 2nd eh, October na Civic Center mụ gwa ya nọdụ hmm. ya na Korea Father of the Day nweziokwu mekwukwe ya you believe that they extend the, you people as a group na bịa n'ọbịa o nwere ebe chukwu esi wee gozi chukwu esi n'igwe abịa gozi mmadụ ọ tụrụ mmadụ ka chineke si gozi mmadụ ekene na-ahụ nwata na